Luk isi nke iri na abụọ n'oge ahụ mgbe oke ọtụtụ igwe mmadụ a na-adịghị agụta agụta zukọrọ nke mere ka ha na-azọkwasị ibe ha ụkwụ o buru ụzọ malite isi ndị na-eso ụzọ ya n'ezenụ ihe ndị farisii bụ ihe na eku achịcha nke bụ iru abụọ ma ọ dịghị ihe ọ bụla ekpuchiworo ekpuchi nke a na-agaghị ekpughe ọ dịghịkwa ihe ezoro ezo nke a na-agaghị ama ya mere ihe ọbụla unu kwuru n'ọchịchịrị a ga-anụ ya n'ìhè ihe unu kwukwara na ntị n'ime ụlọ nta a ga-ekwusa ya n'elu ụlọ ma sị m unu ndị enyi m unu atụla egwu ndị na-egbu arụ ma emesịa ha enweghị ihe ọzọ karị nke ahụ ha ga-eme ma m ga-egosi unu onye unu ga-atụ egwu tụọ na egwu onye ahụ nke nwere ike ịtụba n'ọkụ ala mmụọ mgbe o gbusịrị ee asị m unu tụọ na egwu onye ahụ adịghị ere egwele ise na peni abụọ ma adịghị echezo otu n'ime ha n'iru Chineke ma ọ bụ na agịrị isi niile nke isi unu ka agụworo unu atụla egwu ọnụ ahịa unu karịrị nke ọtụtụ egwele ma asị m unu onye ọbụla nke ga-ekwupụta m n'iru mmadụ ya ka nwa nke mmadụ ga-ekwupụtakwa n'iru ndị mmụọ nke Chineke ma onye ga-agọnarị m n'iru mmadụ a ga-agọnarị ya n'iru ndị mmụọ ozi nke Chineke ọsọ onye ọ bụla nke ga-ekwu okwu megide nwa nke mmadụ a ga-agbaghara ya ma agaghị agbaghara onye ga-ekwulu mmụọ nsọ ma mgbe ọbụla ha kuru unu bịa n'iru ụlọ nzukọ na ndị isi na ndị na-achị isi unu echegbula onwe unu otu unu ga-agọpụ onwe unu maọbụ ihe unu ga-eji gọpụ onwe unu maọbụ ihe unu ga-ekwu n'ihi na mmụọ nsọ ga-ezi unu n'oge awa ahụ ihe unu na-aghaghị ikwu ma otu onye sitere n'igwe mmadụ ahụ sị ya onye ozizi gwa nwanne m nwoke ka o kere ihe nketa anyị nye m ma ọ sịrị ya nwoke onye mere m ka m bụrụ onye ikpe ma ọ bụ onye okike n'ebe unu nọ o wee sị ha lezienụ anya debekwanụ onwe unu ka unu ghara inwe anya ukwu ọbụla n'ihi na ọ bụghị n'ihe o nwebigara oke ka ndụ mmadụ dị o sighị n'ihe o nwere pụta o wee tụrụ ha ilu sị ala otu ọgaranya mere mkpụrụ rinne o wee tụgharịa n'obi ya sị gịnị ka m ga-eme n'ihi na enweghị m ebe ịkpọkọta mkpụrụ m o wee sị nke a ka m ga-eme m ga-eweda ọba m gwụkwa nke ka ukwu n'ebe ahụ ka m ga-ekpokọta ọka m niile na ezi ihe m niile m ga-asịkwa mkpụrụ obi m mkpụrụ obi ị nwere ọtụtụ ezi ihe e debere nye gị ruo ọtụtụ arọ na-ezu ike na-eri ihe na-aṅụ ihe ọṅụṅụ ka obi na-atọ gị ụtọ ma Chineke sịrị ya onye na-enweghị uche n'abalị a ka a na-achọ mkpụrụ obi gị n'aka gị ma ihe ị doziri onye ga-enwe ha otu a ka ọ dị bụ onye na-akpadoro onwe ya akụ ma ọ bụghị ọgaranya n'ebe Chineke nọ o wee sị ndị na-eso ụzọ ya n'ihi nke a ka m ji si unu unu echegburu onwe unu nye ndụ unu ihe unu ga-eri echegbukwala onwe unu nye arụ unu ihe unu ga-eyi n'ihi na ndụ karịrị ihe eji azụ ya arụ karịkwara uwe oyiyi ya tụgharịnụ uche n'ugolọma na ha adịghị agha mkpụrụ ha adịghị ewekwa ihe ubi nke na-enweghị ime ụlọ nta ma ọ bụ ọba ma Chineke na-azụ ha unu onwe unu abụghị ihe oke ọnụ ahịa karị anụ ufe nke ukwuu ma onye n'etiti unu pụrụ ịtụkwasị otu kubit n'ogologo ya site n'ichegbu onwe ya ya mere ọ bụrụ na unu apụghị ime ọbụna nke dịkasịrị nta gịnị mere unu na-echegbu onwe unu n'ihe fọdụrụ tụgharị n'uche na uro dị otu ha na-eto eto ha adọgbughị onwe ha n'ọlụ ha atụghịkwa ogo ma asị m unu ọbụna solomon na ebube ya niile egbokwasịghị ya akwa dịka otu n'ime ndị a ma ọ bụrụ na Chineke eyikwasị ahịhịa dị n'ubi uwe otu a nke dị taa echi atụba ya n'ite ọkụ ọ gaghị eyikwasịkarị unu uwe nke ukwuu unu ndị okpukpe nta unu onwe unu achọkwala ihe unu ga-eri na ihe unu ga-aṅụ unu enwekwala obi abụọ n'ihi na ihe ndị a niile ka mba niile nke ụwa na-achọ ma nna unu na-amata na ihe ndị a dị unu mkpa otu ọ dị ala eze ya a ga-atụkwasịkwara unu ihe ndị a atụla egwu egwu atụrụ nta n'ihi na ọ dị nna unu ezi mma inye unu alaeze ya rienụ ihe unu nwere were ha lụọ ọlụ ebere merenụ onwe unu akpa ego nke na-adịghị aka nka akụ na-adịghị agwụ agwụ n'eluigwe ebe onye ori na-adịghị abịa nso ebe nla na-adịghị emebikwa ihe n'ihi na ebe akụ unu dị n'ebe ahụ ka obi unu ga-adịkwa ka eke unu ihe okike n'ukwu ka oriọna unu na enwekwa unu onwe unu yikwanụ ndị na-eche onye nwe ha mgbe ọ ga-esi n'oriri ọlụlụ nwunye laghachi ka mgbe ọ ga-abịa kụọ aka n'ọnụ ụzọ ka ha wee meghere ya ngwa ngwa ngọzi na-adịrị ndị oru ahụ ndị mgbe onye nwe ha ga-abịa ọ ga-ahụ ka ha na-eche nche n'ezie asị m unu na ọ ga-eke onwe ya ihe okike n'ukwu mee ka ha nọdụ na nri ọ ga-abịakwa jere ha ozi ọ bụrụkwa na ọ ga-abịa na nche nke abụọ ọ bụrụkwa na nke atọ hụkwa ha otu a ngọzi na-adịrị ndị oru ahụ ma unu maara nke a na ọ bụrụ na nna nwe ụlọ rii. oge awa onye ori ga-abịa ọ ga na-eche nche ọ gaghị arapụkwa ụlọ ya ka egwupụ ya unu onwe unu bụrụkwa ndị edoziworo n'ihi na n'oge awa nke unu na-echeghị ka nwa nke mmadụ ga-abịa Pita wee sị onye nwe anyị ọ bụ anyị ka ị na-atụrụ ilu a ma ọ bụ mmadụ niile kwa onye nwe anyị wee sị onye kwa bụ onye ahụ na-achị ezinụlọ onye kwesịrị ka atụkwasị ya obi nke nwekwara uche nke onye nwe ya ga-eme onye isi ezinụlọ ya inye ha oke nri ha n'oge ya ngọzi na-adịrị oru ahụ onye mgbe onye nwe ya ga-abịa ọ ga-ahụ ya ka ọ na-eme otu a n'ezie asị m unu na ọ ga-eme ya onye isi ihe niile o nwere ma ọ bụrụ na oru ahụ ga-asị n'obi ya onye nwe m na-anọ ọdụ dị anyị bịa ọ bụrụkwa na ọ ga-amalite iti ndị ikom na ndị inyom na-eje ozi aka na iri ihe oriri na ịṅụ ihe ọṅụṅụ na ịṅụbiga mmanya ókè onye nwe oru ahụ ga-abịa n'ụbọchị ọ na-eleghị anya ya na n'oge awa ọ na-amaghị ọ ga-egbubikwa ya mkpirikpi abụọ kee oke nye ya n'etiti ndị na-ekwesịghị ka atụkwasị ha obi ọzọ oru ahụ nke maara ihe onye nwe ya chọrọ ma o dozighị o meghịkwa dịka ọ chọrọ a ga-apịa ya ọtụtụ ụtarị ma onye na-amaghị mekwa ihe kwesịrị ihe otiti a ga-apịa ya ụtarị ole na ole ọzọ onye ọbụla e nyere ihe ukwu n'aka ya ka a ga-achọkwa ihe ukwu onye ha nyekwara ihe ukwu n'aka idebe n'aka ya ka ha ga-ajụ ihe nke ka A bịara m ịtụsa ọkụ n'elu ụwa ma gịnị ka m na-achọ ọ bụrụ na afọ ya ri ugbu a ma enwere m baptizim a ga-eji mee m baptizim ọ na-ebukwa m mgbu n'obi nke ukwuu rue mgbe a ga-emezu ya unu na-eche na abịara m inye udo n'ụwa a sị m unu ee e, kama nkewa n'ihi na site n'ugbu a mmadụ ise ndị kewaworo ekewa ga-adị n'otu ụlọ mmadụ atọ megide mmadụ abụọ mmadụ abụọ megidekwa mmadụ atọ a ga-ekewa ha nna megide nwa ya nwoke nwa nwoke megidekwa nna ya nne megide nwa ya nwanyị nwa nwanyị megidekwa nne ya nne di megide nwunye nwa ya nwunye nwa megidekwa nne di ya o wee sịkwa igwe mmadụ niile mgbe ọbụla unu hụrụ igwe ojii ka o si n'ọdịda anyanwụ na-arịgo ngwa ngwa unu na-asị nshansha mmiri na-abịa o wee mee otu a mgbe ọbụla unu hụkwara ifufe ndịda ka ọ na-efe unu na-asị ifufe dị ọkụ ga-adị o wee mee ndị iru abụọ unu matara ịtụle iru ala na eluigwe ma ole ka o si dị na unu amataghị ịtụle oge a ma gịnị mere unu adịghị ekpe na onwe unu ihe ziri ezi n'ihi na mgbe gị na onye na-ekuru gị gaa ikpe na-aga n'ihu onye isi mesie ike ịpụ n'aka ya n'ụzọ ka ọ ghara ịdọkpụrụ gị nye onye ikpe ma eleghị anya onye ikpe ga-ararakwa gị nye n'aka onye na-enye ndị mmehie ahụhụ onye ahụ na-enye ndị mmehie ahụhụ ga-atụbakwa gị n'ụlọ mkpọrọ asị m ị gaghị apụta n'ebe ahụ ma ọlị ruo mgbe ị ga-akwụghachi ọ bụ na ego ntị ikpeazụ